mmadụ na-abụghị na-ahụ ihe onyonyo ha onye nke dị ọcha bụ onye nwe ebe a na-eri nri a na-akpọ The Choice Eatery ebe onye nke dị ojii bụ onye a na-akpọ Izuchukwu Mbakwe Izuchukwu Mbakwe gbara afọ iri abụọ na asaa ya bụ Izuchukwu bụ onye Ụmụahịa n'ime Abia steeti a na-akọwazi na Izuchukwu bụ onye si n'obodo Dubai were nata ka ọ nataziri enwere ihe ọbụla ọ na-arụ o wee chọọ ọrụ wee jee na ya bụ ebe enunwa a na-ere nri a na-akpọ The Choice Eatery wee na-arụzi ọrụ ọ na-arụ ya bụ ọrụ ọ rụọ n'ọrụ onunwa wee rụọ ya ọtụtụ oge mana onye enunwa ị na-afụ ebe a bụ onye nwe ebe ahụ a na-eri nri wee jide ya ụgwọ ọnwa ihe ruru ọnwa ise oge emesizi alụ izuchukwu o wee fịabazie ya ahụ o wee sizienu onye nwe ebe ọ na-arụ ọrụ nna kwụzienụ m ụgwọ m nụnwa iji m kemgbe onye ahụ wee fụtazie nọ na-akparị ya akparị wee bozie ya ebubo na enwe nokia fon nke bụ kọmpini nokia fon eji aza kọl n'ebe ahụ ha na-arụ ọrụ o wee bozie izuchukwu n'ozugo ya bụ fon ahụ ha ji eme mkparịta ụka nke a na-emezi o wee zizie ndị abia steeti vigilante ka ha bịa maka ya bụ okwu oge ndị enunwa bụ ndị nche bịara ha wee jidezie Izuchukwu wee gbaa ya ọtọ na-etinye ihe ka onye ohi ha tigidere Izuchukwu ihe ahụ wee gbapụrụ ya ọnụ egbe gbaa egbe ahụ na mpata ụkwụ Izuchukwu ebughị Izuchukwu wee jebe ụlọọgwụ ozigbo ozigbo ahapụ ya n'ebe mmiri na-ezo mmiri a na-ama Izuchukwu oge emesizi wee buruzie Izuchukwu wee jebe na FMC nke dị na abia steeti ka a na-erute asị na izuchukwu abụrụgo onye nwụrụ anwụ ya bụ ihe wee tinye ndị ezinụlọ izuchukwu na nsogbu na obi mwute wee ruo tata ka nke a mesiziri oge ha hụziri na agbagbuo na izuchukwu onye ahụ nwe ya bụ ebe nwa na-eri nri wee chọgidezie ya bụ foonu ewee mesịa wee fụzie ya bụ foonu n'ebe onye a na-akpọ DJ na-akụ egwu n'ebe ahụ a na-eri nri na-anọ ọ bụ na akwụnyere foonu ahụ n'ọkụ ka ọ e ya fụzie ya bụ foonu mana oge afụrụ fonu onye eji maka ya wee na-achọ foonu abụrụgo onye agbagburu agbagbu ụgwọ eji ebe ụgwọ ọnwa ise akwụghị ya ya bụ onye ebuzi onye lagoro ala mmụọ o wee bụ na ọ bụ onye na-achọ nke ihe wee sizi ebe ọ na-achọ nke ihe ahụ wee zute ọnwụ ya anyị ma na ọtụtụ oge naanị na-enwegasị vigilanti dị iche iche n'ime steeti dị iche iche n'obodo naijiria ka anyị mara amara na ndị vigilante ọrụ ha bụ ka ha na ndị uwe ojii na-arụkọ ọrụ na ọ bụrụ na e nwee ihe ọbụla siri ike n'obodo ekwesịrị na ndị vigilante ga-asị ndị uwe ojii biko nekwenụ ka ihe enụnwa si je o kwesịrị na ndị vigilante ga-eduru ya bụ izuchukwu duje ya n'ogige ndị uwe ojii ewee kpesa ndị uwe ojii ka ya bụ ihe si mee ha nwa iji egbe wee gbagbu izuchukwu abụghị ihe kwesịrị ekwesị gụnwa na onwe gị bụ onye nwekwezi ebe nụnwa a na-ere nri ọ bụrụ na ị na-eme biznes gị nke ọma ị na-azụ ahịa gị na-afụ ego ọ gịnịzi ka ị ga-eji wee jide ndị na-arụrụ gị ọrụ ụgwọ oge onye ahụ ijizi ụgwọ bụ onye na-achọzi nke ihe na-asịzi gị kwụọ ya ụgwọ ya i wee nwee obi ịkpọ ndị vigilante wee gbagbuzie ya bụ obere nwa anụnwa bụ izuchukwu agbagbu dịka nwanne izuchukwu bụ adaora emeka si wee na-akọwapụta ọsị na nwanne nwoke nụnwa bụ onye nke si obodo dubai wee nata wee na-achọzi ihe ọ ga-eme wee nweta ego ka o wee na-achị obodo ọzọ mana kịta na ndị vilanti abia steeti agbagbuo na ya kedu ka isi wee fụ ya bụ ihe na ndị vilanti bịa ka ha dozie okwu n'imie ka ha nọzi wee gbagbuo mmadụ ọ bụ ọrụ ndị vigilanti na ọ bụ na enwe ka esi wee kpọọ ha na enwere esemokwu n'etiti onye nwe ebe a na-arụ ọrụ na onye na-arụrụ onye ahụ ọrụ ọ bụzi na ndị vigilanti bịazie ha gbuzie onye ahụ egbu ọ bụ na enwere ihe a na-achọ achọ ọkwa ekwesịrị ka a chọọ ihe ahụ ọfụma ma ọ bụ akpọjọ onye ahụ n'ogige ndị uwe ojii wee kwuo na onye a zụrụ ihe dị ona a ona achọbanụ ya nụ maka na ọ bụ na akpọjere Izuchukwu n'ogige ndị uwe ojii Izuchukwu nwere ike ọ ka ga-adị ndụ kịta o nwere ike emesịa afụ ya bụ foonu ewee sị na afụgo foonu ahụ mana kịta izuchukwu ala n'ala mmụọ ọ bụgo na inyegodu ndị ezinụlọ mbakwe ego niile juru n'ụwa anụnwa sị na ọ bụ maka nwa ha nwoke egburu egbu bụ izuchukwu mbakwe ya bụ izuchukwu anwụgo bụ na ọnwụgo ọma nnaghachitezi ụwa ọzọ ka anyị kpachaa na anyụ anyị anyị bụ ndị nwegasịrị ebe ndị mmadụ na-arụrụ anyị ọrụ ka anyị gara iji ndị na-arụ anyị ọrụ wee na-egwu egwu ka anyị fụtakwa ha ka ndị mmadụ ibe anyị ka anyị ghara ị na-akpaso ha aja agwa ọ bụkwanụ na e nwere okwu ọbụla ị na-eweje n'oge ndị uwe ojii maọbụ na nke ndị vigilanti ka e gwa ha ka ha ga-esi wee kpee ihe gbasara okwu ahụ ghara ịbụ nke igbuzi mmadụ egbu kedu ihe ị nwere ikwu n'ime okwu ununwa dịka isigoro wee nụ ka ya bụ ihe si wee na-afịọ na Abia steeti anyị maalụ na kịta anụnwa na gọọmenti kwesịrị ijegorije mechie ya bụ ogige ebe a na-ere nri bụ the choice itali tupu e wee marakwa ihe ọzọ a ga-eme gbasara ọnwụ ụnụnwa nke Izuchukwu nwụrụ